More music on divaplay.com.ng. alias Osike One of Austria, Ebu Provost anyị onye ọma si ọsị Ihechuka na Imo steeti wee bịa agbata bụ nwanne ya Maxwell Ọhakwe Ikemba one of Austria, the traditional prime minister, onye ọmasịama eke Inyisi e ike duru local gọọmenti Imo steeti ebe petro na anyị nọ eke na odozi ya piano lọlọ ngozi Linda ohakwe nneọma Chief Godwin agwara onye ọka ome one of Austria ebu petron anyị nọ Igbo National Union Austria onye ọmasị ụmụ okoko egbe elu na imo ike duru n'Imo steeti wee bịa Ebu director Yellow Man and African Brothers Band Oliver Igwe Ogweneke

ezigbo omume ndị chukwu gọziri agọzi igbo national union bụ nọmba 1 maka na ọ bụ ndị igbo ka anyị na-achọ anyị ga-ebi jide ife n'aka n'ụwa n'aka anyị ga-ebi ga-ebi n'aka ụmụ igbo ụmụnne anyị ga-ebi Union Austria ga-ebi n'aka

pata m managing director Sir Joe ebu petron anyị Igbo National Union Austria Chief Innocent onye m uche emegbele Oshaya One of Austria, Ebu Petron, Igbo National Union anyị nọ. onye ọma bịala ụwa mmeghelụ mmeghelụ chibi nọ managing director ịnọpa motos onye ọmasị awọ mma mma n'imo steeti wee bi ya. A na-eche na odozi aka ya nọ lọlụpamina agata emegbele odozi akụ dị ya mgba ọgụ ụnọ ebe kpue dike wan ọbọrụ ukwu ebula divaisa igbo national union ọstria managing director Oba Motos Limited. Kelvin Ezala Agụji Egbe 1 of Austria ebu petron anyị nọ onye ọmasị agbaja n'ehime mba nọ Local Government imo steeti wee bịa anyị wee na-eke na odozi akụ ya nọ lọlọ ike eze ala odozi akụ dị ya nọ More music on divaplay.com.ng.